What? Mom, yeah. Mm. Mom, yeah, would know, eh? Okay, oh, drama, okay. drama queen. ọ nọ n'ụlọ ụka kama ọ ya ahafụ ịza foonu o tiere uru foonu na shọt ka wee gwuru na mmụọ nsọ na-adakwasị ya my mother my mother Hello, Auntie. Good afternoon. He Hello? Ị na-adị na-ekwu? Auntie, good afternoon. Take unu me. I know. Happy Mother's Day. Kano no no ka. Here. By by two. Na ihe nwa agbasa. Hey, ana m anụchi ihe na-ekwu na-akọtụ Eh? Oh, in the next one now. In the next one Okay. Okay. I'm preparing abacha for my mummies. You know, today is Mother's Day. I'm going to fry fish. When I fry fish, I do shallow frying because I don't keep the oil. I throw away the oil when I'm done. Oh, no! No! No! Is it burning? Is it? Is it? Ah. My husband doesn't really like fried fish. So I'm not going to fry this bone dry. I just want this, what do you call it? this onion flavor to get in there to get in there I just want to fry these parts of the, the tail and the head so that it will be well done like the others. Okay done done done done then I set it aside here to cool down completely and when it does that I throw away the oil I don't keep oil I use to fry fish there's no need it smells after the use it's dirty yeah mm. today is mother's day so baby careful me. charging charging it or charge it abeg today is mother's day so i'm going to prepare abacha for my mothers all my mothers i have three mothers now yeah my mom my mother-in-law my husband's grandma mama so we're going to do okanne call <laughs> while I prepare abacha for them. They're going to eat it virtually. We're in the modern world, so I'm going to prepare it for them, serve it to them virtually. Nene, bring me your phone. <laughs> No, the one was in there. na wulugonne atangi mu awugonne for 20 years ị na-ewe anyị niile na anyị na-aṅụ ala okwe ị naghị ekwe na mmadụ eto ị naghị ekwe na mmadụ eto ana m agwakwa aha abacha Naijiria mọmi rum anyị nọ na ya dịka ọmụmụ servis jee chọta ebe nwe servis Nigerian service eh? hello. agbam service adụcha ụmụ ibe a ọ dịka sọnda nọ n'ime imebe ogbo efi ebe ogbo efi anaghị amasị ngwa nye nye mma anyị nwa Hmm. hello hello, mama. Ma good evening. Hello? Ma happy Mother's Day. Akwai malata wo ka nne. Eo, giki dole lai. này. ma hono gitu. Eo. Man man mà ana ma gwa kwalu gi kwe ma. Na kwi ihu na gwalu nào ana ma anh mà ihu so ngwachara gi ta ni ikuku. Ana ma gwa gi nke ndị agba enu. Mma gwa gi nke ndị agba enu ta adịnị. Nsogbu adọ, ndị agba mma yɛ ekufu na ya wɔ enu deɛ ho. akwa nna agwọ bebi jide fon nna agwọ nna agwọ ine ine ine nọnyite e, na agwute jide fon ka nna agwọrọ oke ị na-ata ama akpọgidego ma ọ bụ ihe na ya dịka ọ naghị aga sevis nna agwọrọ gị ihu ị na-anụkwa ịdaziri adazi adazuru m adazụ nwaanyị agba elu ọ dagburu ụwa niile Majakime. Àwọn ezi agụkwa na. Si ma àwọn ezi agụkwa na àwọn ọdụkwa. Mụ ezi agụkwa ị na-akpọ ha. Anyị akpọgidele nwunye Zef mana ọ dị ka sevisi adịghị ebe anyị kpọọ ya kọọtụ ịkpọọ ya kọọtụ. ee eh, eh, eh, mgbe anyị kpọ ha elia ọ nọ n'ụlọ ụka emechakwa na mgbede a mkpọkwu ya ihe na ya da agazi mana mgbe mmezi agụ anaghị enwe ezigbo sevis ụkakwa afụkwa awọ n'elu nkwọ isikwa ụka mma ka si gị isi kwa ụka onye ka ị na-etinye n'ofu sentensị onye nka na ụka ka a na-etinye n'ofu akara mmanụ ekwe ogiri ekwe ogiri a na-etinye gị n'iru adazuru m adazuru na nishi mm-hmm. kai why can't you trust mine eh? mine na nishi correct mine na eh osi na nishi mine imi gị na-arụ ọrụ mine imi gị imi gị ka kwụchi m imi gị ka kwụchi m nnọkwa m nnọkwa m eyi nke ọ bụ na ị tụrụ anụ m aza mmabagodiri m akara nwa biko bọzoro m akara esi na onye ka jere n'ụlọ ụka ee ijere mkpe na-agba asịkwu na ije n'ụlọ ụka ị na-efu ụzọ onye ka eburukwa m ụzọ onye ka eburukwa m ụzọ gee n'igwe echebara m na mụ na ya bụ ndị omenjọ <laughs> m oh. oh, uh, <laughs> eh, <laughs> eh, so jee n'igwe o ijere asị na-efu ụzọ wee jere ebe ebe ị ṅụrụ nkwụ ije eji fụ st peters mmụọ nsọ adakwasịra gị tọnọn m agwa ana m agwa ru ihu ọ ka na-ede ọ na-asị ka ọ ya sị ka ya ri ya ị na-egosi ya asị ị na-efu ụzọ akpụkọ akpụ wee jee n'ụlọ ụka ma biko ka njikọ kpọrọ m akara nwanna my brother-in-law went to church since i came to this family he has never been to church <laughs> at least aka nka gị mgbe ejem august meeting n'ụlọ ụka anyị na-emeghe unu nwa na onye ka anyị ji kpọwa unu anyị na-akpọ ndị ọzọ anyị na-akpọ ndị eziagụ ọ naghị aga na cha anyị na-akpọ my mom ọ naghị aga na cha Nigerian network ọ jụrụ ọ na-edi nke na-eme ụdị ọrụ kwa ee ama m ya na n'ele bidin material hey na wow nnukwu nwa nnukwu nwa kedu kedu ọdụm ma ezigbo nwa abụ onye na-akpọ mama mọmi nakwa abacha m na-agwọrọ nne m bịakwa weta efere sinsi nna eme ka ịfụ m ebe nna agwọ ji abacha nne m ife dị mma ka m ga-emere go lekwa ọkwa nwa efere elerekwa gị okwefile lelekwe lekwe ka ekwe ka ụmụazị a rigo amagwa m ọtụeki ka m ọma ị na-emezi ọtụeki nke ị na-emebigo mọmi ịgbọwakwa mọmi nyekwa nke ị na-agbọwa mgbọwa mgbọwa nkịtị nkịtị ị na-eme machin nwunye nna nwunye nna nwunye nna e nwa agha afọ dị ndị sosaizi ka nnedi nnedi emechagwo m nnedi emechagwo m bịa taa abacha ọ dị hmm. Hmm, ndị igbo <laughs> agbachakwara m ma weta efere ka ekiriri nke m eekan na akwụkwọ nri anyị kpọkwurie na fonu na anyị si kpọ chaka ntọ nọ fonu ka ọ nọbụghị onwe unu mma na ihe ọgọwụ nwaanyị ọgọwụ nwaanyị <clears throat> ọgọ nwaanyị nọ saịdị ọ ga na-agba na agwa onwe ha okwu amakwam ka m esi pozishọn fon Mosi. Ọ na Mosi na-agwa osiri. Mosi nke a bi Lagos before. Uh-huh. ọlọ́run yẹn. ó sì dín ní mtn náà ẹ mẹsàkà ń sẹ̀ǹdì ayé sunday kò ní otu a aka ndị ụmụnze sịkwa na asụmọmị ya dozienụ nwaanyị fon kedu onye na-ebe ahụ dozienụ nwaanyị fon ka a na-afụ ihu ya ọfụma dozienụ nwaanyị ihu ya adafugola na fon ihu ga adafugola na fon ọnụ ebube anọ ebe ahụ

onye ka ọ na-ekpuchiri isi nwaanyị ọgọ nwaanyị ka ị na-achọrọ mma ọgọ <laughs> nwaanyị ekpuchiri isi ya ma <laughs> ọ sị gị na-egie ọgọ nwaanyị ka ọ si eje wetara ya okpu isi <laughs> yeso ayaya ayama a na-agwa gị ọ sị gị kemgbe kemgbe m fụsara my mother in na-agwa ọ si gị kemgbe m mgbe ị mana na ọ nọ ọ na-asị gị na ọnwụ na ndị legos ya ekwe ha anya ya nata ya abịa ụmụ nze bịa hụ ọ sịrị na anyị ekweghị anyị ekweghị bịa ogbuefi a na-atapịa ọ dị gị ụma ndị nne m ama ekelekwa m ụnụ anyị na eme ụka nna nke anyị ibere ọrụ iji na-arahụnụ ka ọkụkọ ọ na-eweta aka na sis ọ na-akpụgo mm. ọ na-ekwu ya eme ntị ntantị azụ ọgwụtega anyị na-akpọ ha ịma be mmezi agụ a enwe mm. enweghị servis ọnya ọnya otega anyị na-akpọ ha mana ebe a na adịghị enwe ezigbo servis emechaa anya trai kwa ego ngwanụ mọmi emechaa anyị emela ụka nne na ị na-ala ike alat say Galila a lot. No, no, no. And when you jig him, eh? Why? <laughs> Oh. Did you hear it? A lot na match your bala. <laughs> Get blood group, yeah. A lot na bala match. Hi, I want more. Every time you can match, I love bala. No, he like. nwaanyị ala atọ ọbịa onwe ebe ihe iji ego eme nke ahụ ka ebe asụfụ iri gị data ị na-eme ị na-eme kedu ahụ ya kedu a na-akpọzi afa pastọ na Zion ịmakwa mọmi ihe efrizikwa mọmi adịkwanụ surprise adịkwana ha surprise na isi be nna ya bujere nke ahụ <laughs>

ọmọọmọ atábùrí ihe na-eje saịd ahụ ijecho ka ijebe nke ịbanye moto ha ka ọgwụ ha Ha ha ha ha ha ha Kamsi, come and take abacha. Ngwa Kamsi bịa kelee grandma. Bịa kelee grandma. Nnedị bịa kelee grandma. Oh, I am <laughs> a kpọkwu grandma No, na ọmama mmadụ ọgọmma nkwụ kịta mere otu ihe nkwụ. Nkenye asụrụ ihe ngiri igbo chere ha mụtacha. continue, continue, continue. Ngwa. What? you used to know this one? I don't know. You never gave Eh? Never. What, what is it? What's your I, name? I don't remember. Eh? No, it's not what's your name. no. Where are you from? Spain. Ah. It's not Spain. Nigeria. Sorry. Where's your hometown in Nigeria? Uh, I like no, I never, I never. Sorry, sorry. Hello, Rama. Odima. ¿Has comido? Eri es comer. Eri is comer. Eh, no, I didn't eat because I don't really like abacha. Mmm, there was. You know, they understand Igbo more than Gamsi. Ah. One more. What did I eat? In the morning. <laughs> what? What did in the morning. In the morning. Ah, what did I eat in the morning? Uh, I ate pancakes. Elilim. Elilim pancake. <laughs> yes. Ah, okay. okay, you guys come and eat ukane abacha. Happy Mother's Day all of you, you are all mothers, whether you are expecting, uh, TTCing, you already have children, you have grandchildren, you don't have children, you don't want children, but you have children that you hug from time to time. Have your nieces and nephews, We're all mothers, okay? Enjoy your day. This is our first Mother's Day of the year, you know? <laughs> like 100 more to go. yeah, <laughs> yeah these ones get only one Father's Day. This is just our first Mother's Day, so we are warming up. This is just warming up, yeah? Mm. Happy Mother's Day. All the mothers. All right? If you watched till this point and this video made you smile, please click the like button and comment with a blushing emoji below. You all already know that Hobby and I must end the day by watching our favorite shows on YouTube. Do you all watch Itchy Boots? Do you? Do you? We are following her bumper to bumper. Bye bye. See you soon.